yo yo haya haya yo yo haya haya igbo kwenu ya igbo kwenu ya igbo kwezuenu eyi ụmụ chineke deme ọra marụgo na anyị bụ ndị igbo na anyị bụ ndị igbo na anyị na-edozi obodo afrịka ekwerugo na anyị bụ ndị igbo anyị bụ ndị Igbo na anyị na alụsị ọrụ ike ụwa niile mara ugo na anyị bụ ndị Igbo na anyị bụ ndị Igbo anyị bụ nke Chukwu obodo bụ na anyị batalụ Chukwu agọzi anyị obodo bụ na anyị batalụ Chukwu ka anyị ji eje ewu nọ na n'ụmụ na-azụpụ n'igbo ebe m ejela n'ụmụ na-egosi n'onwe m ebe m anọ na n'ụmụ na-azụpụ n'igbo bra ọ bụrụ na ụgbọelu mma na-egosi onwe m ọ bụrụ na ụgbọ anyị m ga na-azụpụ igbo ọ bụrụ na ụgbọelu mma na-egosi onwe m ọ bụrụ na ụgbọ anyị m ga na-azụpụ igbo ọ bụrụ afrịka ọ bụrụ obodo oyibo mma na-azụpụ igbo maka na igbo amaka ọ bụrụ afrịka ọ bụrụ obodo oyibo ma na-asụpụ igbo maka na igbo amaka lenụnụ m igbo amaka lenụnụ m igbo esika lenụnụ m igbo mere ebume mfu ngozi okonji iwu na n'ọbụ onye igbo nna m ndị kanu oyi n'ọbụ onye igbo amanda dị iche n'ọbụ onye igbo chief maduka nwa onye isi n'ọbụ onye igbo ekene dịrị chukwu otito dịrị olisa na mgbe onye igbo maka ọmụ n'elu ụwa bụ na mgbe onye Igbo ife na asọmụ.